ụmụnne m na ndị enyi m biko ana m achọ ka unu gee ntị n'okwu Chineke nke dị ndụ n'ọtụtụ oge gara aga ọ bụ mkpa anyị ịmata ihe dị otu a ma ugbu a Chineke eziwo anyị ya n'ọtụtụ oge gara aga ọ dịghị mmadụ ọbụla dị ọ dịghị osisi dị ọ dịghị mmadụ dị ọ dịghị ihe ọbụla nke dị naanị ihe dị bụ Chineke ahụ nke bụ Chineke dị ndụ ọ bụ ya kere eluigwe na ọnwa na kpakpando na osisi na ihe niile mana ikpeazụ ọ wee mee nwoke ọlị na nwaanyị ọlị n'ime ihe ndị a niile ọ dịghị ọlụ ọbụla ọ lụrụ kama ọ bụ naanị site n'okwu ọnụ ya nwoke mbụ na nwaanyị mbụ ahụ o kere aha ha bụ Adam na Eve ha ziri ezi n'ụzọ ha niile Chineke hụrụ ha n'anya ha wee hụkwa Chineke n'anya obi na-atọkwa ha ụtọ nke ukwuu ekwensu bụ nna nke ihe ọjọọ niile otu ụbọchị ekwensu ahụ wee bịa duhie adam na iv chineke kwuru sị ọ bụrụ na unu ga-eso ekwensu unu ga enwu ma emesịa ha wee tụgharịa n'ebe chineke nọ wee so ekwensu ha gị enyi chineke ọzọ emesịa oke mwute wee bata n'ime ha chineke wee kpọọ ha ma egwu tụrụ ha obi ha ajọwo njọ chineke kpọrọ ihe ọjọọ asị chineke wee kwuere ha sị ọ bụ ezie na ahụrụ m unu n'anya ma unu ga-anata ụgwọ mmehie unu mere na mgbe nta Chineke wee kwue sị mụ onwe m ga-eburu mmehie unu aga m ezite ọkpara m n'ime ụwa ka o wee ghọọ mmadụ emesịa ọ ga-anwụ ka o wee bụrụ ihe a ga-eji chụọ àjà n'ihi mmehie unu nke a bụ ihe ịchụ àjà nke a ga-eji sachaa mmehie niile nke obi unu mgbe nke a gasịrị mụ na unu ga-adị n'udo ọ dịghị ịchụ àjà ọzọ nke ga-enyere unu aka okwu nke a Chineke kwuru tọrọ Adam na Iv ụtọ nke ukwuu ọ tọkwara ha ụtọ ịghọ enyi Chineke ọzọ Chineke wee kwue sị ọkpara m agaghị abịa tutu ruo ọtụtụ afọ ma ọ bụrụ na ị chọọ gị na ụmụ gị ga-ebi n'udo ọ bụrụ na ị chọrọ ị ga-enwe ike were nwa atụrụ chụọ àjà ọ dịghị ike ọbụla nke ga-adị n'ime ọbara nwa atụrụ ahụ ma emesịa aga m ezi gị ike nke dị n'ọbara ọkpara m mgbe m hụrụ ọbara nwa atụrụ ahụ aga m echeta ọbara ọkpara m wee gbaghara gị mgbe ahụ ị ga-enwe udo mgbe ọtụtụ arọ gasịrị Chineke wee zipụta ọkpara ya n'ime ụwa nke a o wee bịa n'oyiyi nke mmadụ aha ya bụkwa Jizọs Kraịst ọ tọgbọkwara ndụ ya n'ihi mmehie mmadụ niile o were onwe ya nye ka ndị mmehie wee gbuo ya n'ụzọ dị otu a wee bụrụ mmehie anyị n'ihi na ọ bụ Chineke ndụ ya laghachikwutekwara ya o wee laghachirikwuru chineke n'eluigwe bụ nna ya ugbu a ọ nọ n'eluigwe ọ ga-anọkwa n'ebe ahụ ruo mgbe niile ebighị ebi mgbe jizọs kraịst nwụrụ chineke kwuru sị n'ezie ọkpara m achụwo àjà nke karịsịrị àjà niile ugbu a àjà niile agwụsịwo achọkwaghị m àjà ọzọ ọ bụrụkwa na ị ga-anara àjà nke jizọs kraịst ị chụrụ aga m agbaghara gị enyi m ọtụtụ ndị mmadụ amaghị ozi ọma nke a ha amaghị na Jizọs Kraịst achụwo àjà ịkwụ ụgwọ mmehie ha ugbu a ha nọkwa na-achụ àjà n'onwe ha ọ dị ọtụtụ ụzọ dị iche iche ha chere na ha ga-esi rigo n'eluigwe n'ihi nke a Chineke eziteworo gị ozi ọma ha o kwuru sị kwere na Jizọs Kraịst narị ya dịka àjà nke a chụworo nye gị achụla àjà ọzọ site n'ụzọ ọjọọ gị niile chigharịa mgbe nke a gasịrị aga m agbaghara gị mmehie gị niile